kwanyekwanụ n'onwe unu ugwu kwanyenụ n'onwe unu ugwu abụrụ m ebe unu bi eje eh? ebe ka unu bi eje kpuchigha na ebe unu si butie na na ndị si na ba ma dị mma ndị mpi anya madam batabata pụọ ụlọ ha pụta pụta pụta pụta madam na chigataba azụ pụta unu ebubatakwana ife a n'ụzọ unu ebubatakwana ebe a onye mpi anya na na ndị rigiri elekshọn a nna nna bataba bataba na ndị a ga-emelụ gị arụ ee eh, bata bataba kpataba ndị mpi anya oge a na-efere pikchọ bịa mara buru pikchọ apụ ọnụ oge a na eri gị na elekshọn ọ jụrụ ajụ ọ wee ga anya afịa ndị mpi anya amaba ebe ebu aga eri oge a si abata abata ọkwere abata ụlọ ekwekwara ka ebulu ife abata ebe ụnụ ekwekwara jide nụfa di ya jide nụfa jide nụfa ọ ga-apụ ọnụ ka anyị malụ mmadụ ọ na ekwu okwu ehe jide ya ọma ebu ya wee gafee ebe a ọma abata n'ụlọ a buchigha anya azụ ụlọ malụkwa ebe unu si buli ya buchigha anya eri ga a na ya bata bata bata ọjụ ọkwa tụrapụ ya naanị tụọ ya naanị tụọ ya naanị oyeko n'elu efuru ya ọkwa origigo elekshọn anyị elekshọn jide ya ebe ahụ ma ebuchiga tie ebe a kwatuo ya kwatuo kwatuo ya naanị bukwaba ya ka mmalụ mmalụ mmalụ